Ekene dili chukwu ka bilio. y'all didn't know this, sir. Ekene dele no chuku lisa kanye bile no. Ineja ne kene dili chuku bile no. Ija benugu ekene dili na ị na-eji ego na-ekenye dị n'Ichukwu ibumu dị n'ugwu kedozi si nata sekene dị n'Ichukwu ga-ekwukwanụ ya nwayọọ nwayọọ dị nwayọọ nwayọọ goji kwana ebe agwọ tili enu gozi esi dada o ji nwayọọ agada alụ arụ ọgozi nwilo dịbụ onye ọma okwu esi nnanyelu ugo ndị na-edekwa mba nwa fada bili ndị Igbo ndị ọma na-ege m ntị gbasara anyị isi a ka ndị ọzọ bata ka anyị bido ebe anyị kwụsịrị ya na-ata ataba n'ala Igbo dịka zuru gwa unu ozi ọma ebidogo ka anyị zie ndị ahụ bụ ndị isi ndị si na-abụ ndị si n'ala Igbo ka anyị zie efe ozi ha mụna ejela anyị ozi n'ala Igbo ziri anyị gbasa ozi a eh, ka anyị ruo iri na ise eh, ka anyị wee bido ụnụ mana ya buru ibu na ezinụlọ a maka ihe ndị fesbuk na-eme anyị so onye ọbụla ekwena ka ọtọ na bie ekwena ka sọsọ gị n'ozi ọma eh, ọ meseji dịrị igwe achebe ọnịcha hmm? maka na anyị nwa bụ ụmụ ha anyị agaghị ha ekpe ekpere ka anyị bụrụ ha ụzọ nwụọ n'oge so amaghazị ihe nke ha na-eme so anyị ga-ekpesi nkata n'ihu wee gwafe okwu ee maka ọha bụ ndị bụ nsogbu n'ala Igbo so ozi a ka ozi a wee ruo ha ka ọ gaghị ete vidio agaghị na-ete aka maka ọha ụzọ afịa na-anọ ndị Igbo ji biri ka a gwara m kwuo okwu a hmm? so gbasa ozi a ụmụnne m gbasa ozi a rodogwu nwafọ Igbo abịago na peji a hmm? so anyị ga-azụkwu ya ka anyị si zụọ ndị ọzọ hmm? ihere agaghị eme anyị ana ya gaghị akwụsịkwa n'ozi ọma nke Chineke ziri anyị maka na anyị kwụsị ya nsogbu dị n'ime ndụ anyị so anyị ga na-ezi ozi ọma a na ozi ọma anyị ga na-agbasi ya n'ụdị ụmụnna anyị ga-aghọta ya n'ebe pụrụ iche ka ha tinye ya n'ọrụ maka na ọ bụrụ na ekwughị ekwu na ọkwa ya nwa mere ọnụ ji wee gbatị ya hmm? so anyị ga na-ekwu ya anyị na-ekwu ya ka ntị na-anụ ee eh? maka na oge na-adịrị anya ọ ga na emeta onye ukwu na emeta onye nta so ana m asụ unu ee eh? eji m afa chukwu okike abịa ma wee na ayị unu wee na-asụ unu gbasala nna ya ozi a ịbụrụ nwa afọ igbo chọrọ ka omenala igbo nachiata ịbụrụ nwa afọ igbo chọrọ ka asụsụ igbo dịrịkwa ịbụrụ nwa afọ igbo chọrọ ka ihe na-eme n'ala igbo ka ọ kwụsị ee eh? nwanne gbasala anyị ozi a ee anyị adayọ ndị a ka ha bata anyị na achụfụ achụ so ndị anyị chọrọ bụ ụmụnne anyị ndị chọrọ bụ ndị ezinụlọ m ndị mụ na ha kwere na ọ Chukwu ofu Chukwu ka anyị nwere n'ụwa ndị mụ na ha kwere na ọ bụ ala Igbo fes bifo ala ọzọ ee ọ ya ka m chọrọ ebe a bikos na mụ achọghị ka m bịa ebe a ka m mee ka ọ dịrị onye ọzọ mma nke ya na-ana n'iyi ọ bụrụ ife m na-achọ ana ọ bụrụ ife ga-adịrị anyị mana ọ bụrụkwana ife e, e, edobe obodo anyị ọdụ ka o kwesị isi wee dị na ihe na-egbu anyị taata na anyị na-achọ ka anyị mee ka ndị ọzọ dị mma mana anyị nwana nwa anyị nke anyị na-ana n'iyi so na anyị chọrọ ka anyị mee gịnị ka anyị bido n'ụlọ wee wee dịrị ya bụ mma pụba ilo ọnya ka obi nwanne ndị igbo ji wee bịa ebe a so agbasara na ya ozi a ka o jee eziokwu na ya nọ anya erugo iri na ise dịka nsi wee na nkwa ee eh, but before na-eme uvu wee na-agazi na njem ihe m bịara ikwu n'ụbọchị tata ihe anyị ga-ekwu okwu bụ ụzọ afịa na anọ eke orie afọ nkwọ ee eh, ka anyị ga-ezi igwe achebe ọnịcha ozi hmm? ọ bụ igwe ndị igbo onye a bụ onye isi igwe ndị igbo na igbo niile ee eh? so anyị ga-eziji ya ozi gwe na ya ekpurugo nkata n'iru ee na anyị ga-agwa ya ihe anyị nwa ji wee bụrụkwa ụmụ igbo nyanwa bụ ụmụ igbo anyị nwa bụ ụmụ igbo so anyị chere niile bụ igbo igbo mana anyị họpụtara ya dịka onye anyị chere na onyenwa bụ onye nke ahọtara beti n'ikpeazụ ka anyị chọpụtara n'ọkwa n'ihe politiks na-eme na enye bara ebe ahụ na ọ bụ politiks na ọ bụrụkwa mma obodo anyị tinyere igwe achebe ọnịcha n'oche ife na hmm? agwa unu ihe ngwacha unu je gbaa afa igwe achebe ga-aritu n'oche ahụ ma ọ a were mmiri ihe na agwa unu na ngwasị unu ihe ekene orie na afọ na mmụọ na-ejere ndị igbo ozi ee eh, ofu ga-emeriri o mere omunye ama igwe achebe ọnịcha ofu ga-emeriri maka anyị na-eme bụ na igbo bụ ndị odogwu ịgba anaghị ekwu ihe a ga-emenwu ee eh, ana m agwa unu kịta na-agbasa na ozi ọfụma nzicha igwe achebe ozi ee eh, egwabugo m ya bifo ha chena egwuregwu ka anyị na-egwu nkata ka anyị ga-ekpuru isi wee gwacha ha ncha niile bụ ndị arụ na-akpagharị n'ala igbo okwu gbasa ozi a ka o ruo ya ntị maka echigo m aja achụgo m emego m ifo ndị ọzọ m kwesịrị ime ọ bụrụ mmụọ bịkọs o nwere ihe ha na-eme bụ ihe abụrụ ihe ndị igbo bụ ihe abụrụ omenala igbo anọ ife a ka ha che na na-enye ha ndụ beta ya eburugo nke mụ na-ejere igbo ozi wee bịa anụ ndị be anyị nọ n'ụlọ na-eme ya enyego m ife a na-eri ihe erichaa n'ụlọ so na ọzọ anyị nwe ịgwazi ụnụ nwa ka o wee bụrụ witness ahịa ebe akaebe ịma na onye kwuo a ga-enwe ndị ga-agba aka ebe. Hmm? nke a bụrụ ịtụ ụjọ maka ihe na-egbu ndị be anyị bụ ịtụ ụjọ atụzi n'ụjọ ikwu eziokwu ka ọ dị na onye ndu anyị bụ maazị Nnamdi Kanu kịta na na-akpa ike n'ụwa niile maka na ọ n'eziokwu ịfụ nke ahụ bụ eziokwu nọ n'akụkụ gị kwupie atụ n'ụjọ atụ n'ụjọ kedu ihe mere nnu Igwe Achebe ha ji wee na-eme anyị ife a na-eme anyị n'ala Igbo ọ gịnị ka anyị mere ya ka anyị na-ajụ ya ka anyị ga-ajụ zijenụ ya ozi a ọ gịnị ka Igbo land mere unu ọ gịnị ka unu mere unu ji wee na-ekweta na bụ ndị isi mana ihe arụ na-akpa n'ala igbo kịta na ahụ bụ arụ nke unu kwetara unu ka unu ga-emenwuru anyị ka ọ hapụ ịba ya n'ala igbo iruo na awụsa awụsa awụsa nwere ndị na-akpọ miati ala ndị isi nwee ndị na-akpọ eh, eh, kedu sụta sokoto ka ọgụnụkụ na-akpọ ya ije na yoruba eh, oni ofife ndị a bụ ndị ka na-akwado kọlchọ ndị befa ka o si kwesị dị ndị a bụ ndị ga-agba ihe mere n'ala befa ha kọmandị ya ndị yutu ha eme ihe a ga-eme ndị a bụ ndị ga-abụ ha pụta ha si yutu ha kwuo okwu ha bak ha OPC na akpụ ike today ọ onye ovife arịwa yutu na akpụ ike ọ bụ Sultan Suleman ka ọ Sultan Sokoto oguniku na-akpụ ya kedu ihe mere kedu onye ndị ichie na ndị igwe na-enyere ya ozi ke ndị igwe na kọmandị ndị yutu na ọ Nnamdị Kanu kịta na-abụzi igwe nwere n'ala Igbo unu afụrụ kọsitọn ọ bụ ihe kwesịrị ekwesị kedu igwe kwesịrị ga-abụ ọpụta ụtụ ọsụ ndị yutu na-enye ihe na-eme n'ihe adịrọ ma na awụsa na-enye nsogbu obodo a na ha chaịna ga-apụ kedu igwe na-ekwuru anyị okwu na unu chaịna e, e, akpọta isi na politiks nwa na anọghị na politiks ana ka bin politiks ihe mbụ omenala igbo ogbu ngwa ngwa arụsị na-egburu onye na-ejere ya ozi nwanna na dey look for face nna asụbụ ma nna m ihe niile onye ọbụla nọchiri m ụzọ a gara ya enu we will clamp the person maka ndụ anyị bịara anyị bịara ozi na we must fulfill our promises ozi anyị bịara anyị ga afọ ya before anyị anwụ mụ na gị na gbanwere ogwu ozi anyị bịara ana ọ bụrụ na anyị ezughị ozi aha anyị na-echetakwa na agba ọzọ anyị ga-atanya bụ afụfụ so ọ bụrụ ma gị nwa ichere dat n'otu ị nọ na ọ gbasara gị ị ga-ama mgbe ahụ ga-agbasa gị anọ ga-adịrị gị too late so ana m asị gị gbasara na ya ozi a gbasara na ya ozi a ka m wee wee kwuo efe m ga-ekwu n'isi obi igwe achebe ọnịcha maka anụ m na onye abụghị onye isi igwe ndị igbo niile ka mara ihe mmọchiri ihe ọzọ o ji wee na-ewerezi ọbara ụmụnne na wee na emezi eti ụtụtụ gbasaa na ya ozi a mana bifo mụnwa na-aga n'iru o nwere voice o nwere okwu onye ndu anyị kwuru bikọs agwa m unu na program a aga m arụtụcha aka n'ime ndị yuutu anyị nọ n'ala Igbo na aga m arụtụcha aka ebe ahụ maka na nnukwu ife nnukwu ife mere e, e, na-emekwa n'ala Igbo nke bụ na ndị yut anyị kwa a na-adụ n'ọdụ um, maka na ihe a mmiri a ruru eru na n'ọdọ ọkpụ unu ka o ruru ọ ga-ama ọ ga-ama unu ngwa ngwa mana ka anyị ga-esi wee mezi ihe bụ ife ka anyị họpụtasịa ndị ahụ niile bụ ndị bụ nsogbu n'ala Igbo ọ dị very easy this is very easy unu nwa nọ n'ala Igbo na the whole youth ịma o nwere eh, let me tell you people what is something una aghọtara If ipob ipob bụ pepụrụ na-eme ihe ndị international community ifuru ihe na-enye nsogbu na ipob na-eme ihe international community they believe in the law they believe in a eh, in uh, in uh, um, uh, uh, kedu ya na-akpọ ya diplomatic solution mana that thing ha belivuru ịbịa na original ndị obodo n'ụwa niile ọ eme exist ọ bụrụ dat na ịbịa n'obodo ịbịa n'obodo ọbụla onye ọbụla nọ like ịbịa obodo a ndị yut obodo a nwere pawa karịa ndị gọọmenti ị ya ndị yut obodo a nwere pawa karịa ndị gọọmenti ihe apịa obi na-eme ka ụwa niile wee nuo onu anyị dat na ihe na-eme n'ala anyị na-enidiri ka gbatara ya ọsọ enyemaka na anyị nwa nọzi n'ala anyị bụ ndị na-anwụnụ ndị ọcha na-asị anyị ka anyị nwụsịsịa kpotesi evidensị ọnwụ niile anyị nwụrụ ka ha wee nyere anyị aka nwanne ọ dịghị otu a mmanụ ejeremọz akando emugo kemgbe ụwa anụ onye ka ji mepe obi nwanne ọma chineke anyị nwa bụ ndị yuutu nọ n'ala igbo ga-eme ọ bụrụ na ọ bụ ndị igwe obodo bụ ihe na-enye anyị nsogbu let us do the same boys oye kurisi igwe ahụ gbuo igwe ahụ wepụ ya kpọpụ ya n'ama We cannot be waiting and seeing our people to be dying. It cannot be happen. Youth of the land is supposed to raise. nyaka kwado ordinary Igbo now. nyaka kwado ndị mozi ndị ichie. We must move. We must go and protect our land. Nke a bụrụ na e- eji ha egbe eji ha. Eji ejie. Nwanne sọsọ akwụkwọ ogiri. Ogiri ozugbo ozugo anyị nwe ichiche njem a. Anyị bụ ebe ahụ anyị akpọpụta igwe ahụ. Ọ bụla na akpọpụ ya n'ama akpọpụ ya n'ama. ọ bụrụ na anwụrụ anyị iyi oje ndị kabinet ya nwee iyi ka anyị mara ndị ticha ndị kabinet a na-eje nọchitere ya anya asị ndị igwe obodo we want to know it kedu ife ị na-ekwu n'ife a na-emenu look at ihe Obianọ bịa kwuo si that na every single citizen 500,000 is okay for the head of the person kedu ihe igwe obodo ahụ kwuru kedu ihe igwe na-anọchitere igwe bụ igwe obodo igwe ndị Igbo niile kedu ihe o kwuru ọ bụ ihe ọbụla ekwuru na-ewere as a joke ọ bụ ife ọbụla ekwuru na-ewere as a joke ọ bụ mgbe ọ rutere na dọnki ya amadat na agwọ nọ n'akịrịka nna onye ọbụla ya ekwesikwa ikulite o nwanne m ga-apịatụ mmadụ one ma one before mụ na I not go my people my the death of my people must be revenge ndị ọcha akụziri m ife ana m agụsi histrị ndị ọcha ike nwanne ha ebelieve okwa nonsens. look at ihe na-eme na Hong Kong the whole village pụtasị na ha chọrọ ihe a na-eme ọ na-akpọtụ ọ na-akpọtụ ọ bụrụ na ọ bụ na IPOB pụtara kịta na kedu ihe ụnụnwa bụ ndị yutu ndị obodo na-eme so na without na Nnamdi kano pụtara kịta na na ịfụka yutu obodo si wee bụrụzi nobody ụfọdụ bịa na-ekwusị na ee na ọ bụrụ na anyị pụtara ndị amị egbu anyị onye bụ ndị amị ịma ihe na-egbu anyị bụ fia anụ Nnamdi kano kwurie ihe na-egbu anyị bụ fia we supposed to build that in IPOB na build inside out we supposed to build anyị ekwesịghị iru ebe anyị na-ede kedu ihe uche mafọ ji asị gị na ịchọ ime ihe pụtara akụkụ mee egwu uche ka a na-ekwu ọ bụrụ atụọlọ gị na-ewere akọwala gị ya o nwere ihe kwesịrị ime asị onye gị ụtụ nọ n'obodo anyị ncha niile gbapụtasị ya nwanne ndị enwe mmeri ihe na-ewu onye kpọm na fon na ya chọrọ iji ebedo na ya chọrọ iji ebedo ime ego one ji apụta na baị 2 million 1.5 ịpụtakwa apụta ebe a kpatasị ego inyekwu ya ndị igwu achebe ma ndị otu ha ha werekwa ego a wee na-abụ ụba na pres anyị na-egbu ụmụnna anyị mana anyị nwere ike imenwu ha kwesịrị ime IPOB enyego anyị ohere dị iche iche nye anyị ụzọ ntụziaka dị iche iche anyị kwesịrị iji ile anyị wee gụọ eze anyị ọnụ ọ bụrụ dat na IPOB a stand strong wee wee kwụsị onye dịka Eh, sinetọ ekwere mmadụ n'obodo oyibo wee nye ndị ọzọ automatical order instruction ban them to come in abroad to enjoy that wealth they stole in our land do you think that is the way we they will resetting what they are resetting today and the, as i'm going information i'm now gwakwa m that na these people the main problem is igwe achebe ọnịcha na ndị otu ya they hate our land more than ever they don't care If you now, they cannot listen to you. Either to, they will send their thoughts to kill you. Now, Safrani, they boy today is how they grow. One of the most one. He signed a contract with another uh, tri tribe to come and invade in our land because of money. complain complain complain he cannot even do one thing as igwe obodo ịmakwa ebe igwe of igbo igbo land onwere na-eme gosiri that na ndị igbo ga-enwe pawa ụmụaka anyị niile ejusie n'obodo oyibo na-eme igwe ndị igwe igwe otu a na malaysia igwe otu a na canada igwe otu a na-akpọkwugharị because na unesetiho the home as supposed to na wanye nweko onye ọzọ batara na dịka ojukwu onye ọzọ batara na si na ya aghaghị enye unu anya n'iru ojukwu rupụrụ isi si nna ya na mụ ama nche wee na-afụ a na-eme ụmụnne ha m ga-eji ihe niile nwere wee chụọ nta onye ọzọ apụtakwasị nna m na mụ achọghị ịma maka ihe unu ga-agabiga na ọ bụ na mbido ije a aga m eme ihe a maka na ife ga-azụ ụmụnne m unu chanyị na-agbasi ya nkịtị anọ n'ala Igbo na na-eti sevio sevio Nnamdị Kanụ sevio sevio we need to apply another plan B nke bụ na nọ bụ ndị ji utu obodo so dat n'ife aka ha dịzio na otu ndị nnukwu si wee mee mgbe e mere chụọ Awụsa Fulani ọ bụrụ na emere one step ahụ mere wee chụpụ ndị efi a niile the tin na-echenji nkịta ma nchenji anụgbo ọbụlụnụ gbara nkịtị ha nwa na anọkwa na ọrụ ọzọ kedu ihe megiderenụ Obiano ji wee nwee got isi that na Meati Ala is in a, in a, in a house of government of Anambra State ịma ihe ahụ miniri ịma ife ife o miniri But because na yenwe ho enemy analysis, na ko wona anya na ko esi don anya. That is why I demand it eh, hara. And any tagara elebu anyi ino basita. Count how many men there are in Biafra land. There are no more men left. Nwoke anọzi. Ụmụ nwaanyị juru ebe Weak, docile, and imbecilic. Weak. I don't know how we can take such people to war. I don't know how we can take men who are not men into battle and win. I am ashamed. Very, very ashamed. Nonetheless, we must preach this very gospel because man did not ask us to come. Chukwu in heaven mandated that we should come. That is why I, I, I, I, I, I, I, I, I, that I was called to do this very work. This is the problem. I will not speak to any of you anymore. That is why they are doing us what they're doing us. The Chukwu Abiyama said this very choice. gospel must be preached, and we must preach it. Oh, definitely. I have prayed since yesterday up until now. My request is very simple. The same prayer I made in secret, I will make out here in the open. Chukwu Abiyama, because since it is your intention that your kingdom will be restored upon this very earth, I need men. I need men. I did not say voice. I said I need men. Completed Those of men. them that you created to restore your kingdom, they should come forward now, not tomorrow, not next year. Are you ready? Are you ready? You must bring them now. I did not say tomorrow. Because the insult is too much. It is beyond what any human being can endure. We want to go and get Biafra or we die in the process. Same process, ABC. Because we are better off dead than witness some of this nonsense going on. The level of insult is beyond what any decent human being can tolerate. They bring their cattle into our land. They desecrate our land. They kill us in the presence of our families, and nobody does anything about it. And when the police attend, the police sit idly by as people are being killed by not a multitude of people. Only four, only four Awasa people can sack an entire village. in Biafra land and we call ourselves men. No, we are not men. Until we redeem our honor. Until we look at integrity and say we must have a part of it. Of course. Until then, and I have to be honest with you. This is very good. Now is the time to come forward and not say tomorrow. Now, tonight is the time to come forward. 100 of us, and then we match. 100 and we match. 100. The rest can come later if they want to. I, am tired of broadcasting. Oh, I want to fight for my country. I want to carry arms to defend the ah. honor and integrity ah, of my country. I want to avenge the death of six million people. He must do this. I want Biafra to stand as a beacon of hope, freedom, and liberty in black world. I want Biafra to stand as a testament to the glory of heaven upon the face of this very earth. I want Biafra to stand because my obligation to the dead outweigh that which I owe to the living. That is why Biafra will stand. And Biafra will come 100 men, that's all. And we march. The rest can come later on. I no longer give a damn. The disgrace and that the insult is, is too much. Barenta We must go and I, meet our enemies if we have only machete and hoes. It is far more better for us to go and meet them and die with a semblance of dignity than with this very humiliation which we encounter every blessed day. ka m nọ anwụọnanụ m anwụọnụ m ogbuga m nwa chineke onye ndu ogbu nke m bụ too much ana m ebezi akwa ka ụmụazị nna agụ ọfọ na m ebe akwa ya ga imagine this kind thing maka emotion anaghị ekwe m ikechukwu ọnụ ọha na-eme onye ebe akwa ee kedu ụdị bikos akwa anyị na-ebe abụrụ dat na anyị na-ebe akwa na anyị enweghị hat anyị na-ebe akwa bikos na why are you daft why are you dumb kedu ife iji wee gba nkịtị sọsọ godo ebe ahụ ị nọ n'ezinụlọ gị kịta na ahụ ibugode problem three in this situation ọkwa n'ezinụlọ gị ahụ igwe problem three na this situation nke abụrụ dat na na ndị ga-anụ ọgụ ga-anụ ọgụ na-ekere ọrụ eke this is fucking nonsense ọ bụ ekere ọrụ eke then in your family wetin you dey do have you convert your family to biafra at all have you done it amadiọha will destroy every undestroyable You are hypocrisies and Alabambwa. It convert go, it preach go your children how this trouble will become in future. Ndoshi. Do everywhere. in everywhere. No time. If You must go down. In four market days. Ọbụrụ anyị maka na akụrụ ekwe kama m egburu ofe aka m wee gwọ ọgwụ aga m achụ aja You must go down in Alibo. Okay, what do you give me example? This one Abra threat is a very, very clear message to me. Mazugo Kechkodoko Hesuka Nigerozi. As you gay before. You are a problem in Igbo land. You are not a blood of Igbo land. That is why you want to perish with all the agents of the Satan you are uh, that around you. Ị chọrọ imebi ala Igbo, but anyị ga-agwa gị na ya afụgo ihe mere iji chi mebi ala Igbo and oge na-ekweghị izu you must get that result of what you are doing in igbo land long time asịrị asụkọta eze anya ekpuru nkata gwuru okwu igwe achebe is a criminal is a devilish man in igbo land is that white ọ na-eyi is show you how he is very devilish in soul He wearing right white to protect, to claim, to show you how he is innocent. But inside Igwa Chebonicha, he is a charcoal. He is a devilish man. I said it. Open unto us, Kamadio Hatibuomu. Igwa Chebe is a very devilish set a trap to Igbo land. Go and be one that idiot, that youth. Before, when I was in Onitsha, I live in Onitsha, and I saw the deadly sins he done now ihe a na-emebe mgbe ahụ bụ ọpụta oyuzo ndị yuutu ndị befa ịma ndị yuutu be ha beliv na ụmụ ihe rọsbish anaghị agba mbọ na-efegharị na-anagharị akpa ifuru ya ndị elu ọnịcha ifuge this is what he build to protect his, his territory anybody's rush igwe achebe will block and cover him but today abrozi yesterday like our leader always say 1960 is not 2009 19 anyị apụtago ịhụrụ ala igbo ndị ọnịcha na onwe ya makwudo esef na nke a karịa na ndị ọnịcha